ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony ebere ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life wod redio ministri aka ndị baptizim mishonari asosieshọn nke mba afrịka gbagburu ọ bụkwa site n'anya ngalaba nke naijiria n'ime ụlọ eru nke dị n'ime obodo na steeti ka ozi ọma isi eru unu nso n'ogede ugbu a ka chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa ka ụtara anyị ngọzi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen na ịga n'iru n'ụbọchị anyị ga-elebanye anya n'akwụkwọ ndị rom ndị rom isi nke asatọ ga-agụ amaokwu nke iri abụọ na ise na amaokwu nke iri abụọ na asaa ndị rom isi nke asatọ amaokwu nke iri abụọ na isii na amaokwu nke iri abụọ na asaa kwụsị otu ahụ mmụọ nsọ na-enyekwara adịghị ike anyị aka n'ihi na anyị amataghị ihe anyị ga-ekpe n'ekpere dị ka anyị na-aghaghị ikpe kama ọ bụ mmụọ nsọ onwe ya were iso ude na-apụghị ikwu na-arịọrọ anyị arịrịọ ma onye ahụ ma onwe onye ahụ nke na-enyocha obi anyị matara ihe mmụọ nsọ na-atụkwasị uche na ya n'ihi na ọ na-arịọrọ ndị nsọ arịrịọ dị ka chineke si chọọ ka chineke gọzie okwu ya n'ubi anyị n'ụbọchị nke ka anyị nwee nghọta na ngọzi pụrụ iche dị ka wee siwe n'aha jizọs kraịst bụ eme na ịga n'iru na ụbọchị nke ihe anyị ga-eji wee mere isiokwu anyị ga-abụ onye enyemaka onye enyemaka na-abụ isi okwu anyị wee taa n'ezie n'ezie mmụọ nsọ nke chineke bụ onye enyemaka nke ndị nsọ onye enyemaka ndị kwere ekwe onye enyemaka ndị na-enweghị enyemaka onye enyemaka ndị na ndị ike gwụrụ na ndị tụkwasịrị uche ha na chineke site na jizọs kraịst anyị matara na mmadụ nke efu bụ onye ike gwụrụ na ndị na-apụghị inyere onwe ha aka ọbụla ma ndị na-apụghị imere onwe ha ihe ọbụla n'ihi na ihe niile efu na adịghị ike nke mmadụ na-ewetara mmadụ ịla n'iyi n'ihi na onweghị mmadụ ọbụla nke pụrụ ịzọpụta onwe ya onwekwana mmadụ ọbụla nke pụrụ ime zu ihe niile nke ochie mere na-abụghị na o onye nyere ya aka etu a ka chineke si mata ma mgbe jizọs kraịst nọ n'ụwa ya na ndị ụmụazụ ya na-egosi ndị ụmụazụ ihe o wee gwa ha sị ha na ọ bụ na ya laa mma na ya lara na ọ bụ na ya laa na ya ga-ewetara enye ha onye enyemaka na onye nkasi obi nke ga-akụziri ha ihe ọbụla dị karịsịa ka nyanwụ na onwe ya bụ onye nke nọ n'etiti ha ga-akụziri ha ma ndị ọ na-akọwara ihe a bụ ụmụazị ya ha aghọtaghị n'ihi na jizọs kraịst bụ naanị nwa chineke nwa atụrụ chineke nke ha na ha nọ n'etiti ọ nọ n'etiti ha na-agagharị na-eje ozi ya ma ihe ọ na-akọwatara ha mgbe ahụ bụ na ọ bụ na nyanwa laa na nne na nna ya na ya zitere ha ya bụ onye nkasi obi ahụ bụ mmụọ nsọ ya bụ onye ike ahụ ike ahụ bụ mmụọ nsọ ị na ebe ọbụla ha nọ ndị nke ya nọ n'ugwu ndị nke ya nọ na ndịda ndị nke ya nọ n'obodo dị iche iche ebe ọbụla nke ha dị n'otu mgbe na ha ga-enweta enyemaka na nkasi obi na ịdị ike nke pụrụ ime ka ha nwee ike n'ihe ọbụla nke ha na-apụghị ime site n'aka nke ha ma ọ na-arụ nke ha ebe ọbụla nke ha si nọdị zuoghị anya na mgbe nke a bịara na mmezu n'ihi na ihe a bụ nkwe nke jizọs kwere ha n'aha nke nna mgbe ọ nwụrụ wee bilie wee laa wee zitere ha mmụọ nsọ a na ụbọchị nke pentikọst mmụọ nsọ a wee bụrụzie onye ndu ha na onye na-echebe ha onye na-atụrụ ha ero ghọtazie na ebe ọbụla ha nọ ha na-eme ihe ịrịba ama dị iche iche ha na-enweta nghọta na nkakọbi dị iche iche na ebe niile ha nọ na-abụghị ka mgbe ọ bụla nọ mgbe ha na jizọs nọ ha nọdụ n'ofu ebe ma kịtazi mmụọ nsọ a nyezi ha ikikere iji wee na-eme ihe ịrịba ama na ịdị n'otu na inwe nghọta n'ebe ọ bụla nke ha nọ ịtụ akwadokwa n'oge nke anya n'ihi n'oge nke anya nọ bụ oge nke mmụọ nsọ nke chineke ọ na-enye anyị ikikere iji wee dị n'otu iji wee hụ chineke n'anya iji wee nata amara nke chineke ọ dị ihe n'ebe anyị nọ anyị enweghị ike ekpere nwee ike ịgụ akwụkwọ nsọ nwee nghọta na ịtụgharị uche na ikwenye dị ka o si wee kwesị o duteghị anya na ọtụtụ nke na apụ ikpe ekpere ọbụla dị site n'anụ arụ n'ihi na anụ arụ na ihe dị n'ụwa na-agba mgba ka anyị ghara imezu uche nke chineke ma mmụọ nsọ nke chineke na-enye anyị ike dị iji wee bụ ụmụ nke chineke na-eji agwa dịka ndị nke kwere ekwe ilezi anya fụ na anyị banye n'ekpere dịka ndị nke kwere ekwe isu ude na ikpe ekpere nke si n'ime ala ala obi efu na iyi ekpegide ekpere mmụọ nsọ a na-akwanyere gị ọkụ na-agbaghị ume ị gaa n'iru karịa dịka anụ arụ gị na-eme efu mmadụ ibe gị n'anya karịa dịka anụ arụ si wee chọọ efu na ịpụrụ ịdị ike na ịgba mgba megide ike anụ arụ na ike nke ụwa ihe ndị a niile bụ gịnị bụ ihe mmụọ nsọ nke chineke na-eme ka mmadụ nwee ike ime n'ihi na ọ bụghị site na anụ arụ ka mmadụ nwere ike ime ihe ndị a niile n'ihi na anụ arụ eketaghị oke ọbụla n'alaeze nke chineke ọhịa akwụkwọ nsọ kwesịrị na anụ arụ na ọbara eketaghị oke ọbụla n'ala nke chineke n'ala alaeze nke chineke ọ bụ na ị nweghị mmụọ nsọ a eme a na epụghị ịfụ mmadụ ibe gị n'anya dị ka wee kwesị epụkwa ha na ịfụ chineke n'anya nke ukwuu dị kwesị ekwesị epụkwa ha na ịga ozi nke chineke nyere gị n'iwu ma chineke nyere gị n'ọkpụkpọ oku dị ka ekwesị n'ihi na anụ arụ ya na-agba mbọ ya na-agba mgba ya na-agbalịsi ike imegide gị ma mmụọ nsọ nke chineke bụ onye enyemaka pụrụ inye gị ike karịsịa nri ya niile na mbibi ndị ya niile ọ bụ na ikwere tinye onwe gị n'okpuru na iji ozi ya enyemaka nke si na mmụọ nsọ ga-eme ka ịtụnye ero ma ero nke ị ga-atụ bụrụ nke ga-eweta ngozi nye ọra mmadụ enyemaka nke na-esi na mmụọ nsọ ga-eme ka inwe obi ọmịiko na obi umeala ọ ga-eme ka ị nwee ọṅụ na ọbụladị n'ije ozi ọbụladị n'ime mkpagbu ọbụla n'ime ịla n'iyi dị mgbe ajọ onye ahụ na ndị ọjọọ ga-amalite ịkwasogị emu na ịkwasogị na ibuso gị agha maka okwukwe gị ma maka mkpebi nke ị kwenyere na ya mmụọ nsọ a ga-eme ka ịkwụdosie ike n'okwukwe ga-eme ka ịkwụdosie ike ọbụladị n'ịga n'iru ga-eme ka ịkwụdosie ike ọbụla dị n'ịtụkwasị obi n'ebe chineke nọ n'ihi na ndị nke maara chineke ha ga-adị ike n'egwu ewu ịmatara chineke ị nwere ike mmụọ nsọ a oge ọzọ n'ihi na e nwere ntọala nke ihe ebidogode na ya ọ bụ na ihe ndị a niile kọrọ gị ịmaa na mmụọ nsọ apụghị ịgbara gị ama onye enyemaka apụghị inyere gị aka n'ihi na ị ka na-awagharị n'ime anụ arụ na n'ime mmehie ma ọ naanị mkpebi ị ga-ekpebi kwupụta na jizọs kraịst bụ onye nwe gị na nzọpụta gị ga-eme ka ihe ndị a gara gị nke ọma ị ga-afụ mbuli elu ị ga-afụkwanye ịdị ike ị ga-afụkwanye ịdị n'otu ị ga-afụkwanye ịdị na mweda n'ala nke mmụọ gị na mkpụrụ obi ị ga-afụkwanụ ọbụna inwe ọṅụ wee na-eje ozi gị dịka otu wee kwesị ị ga-afụkwanụ ike iji wee na-ekpere ọbụla dị karịa ka ị na-ekpe na mbụ naanị gị nabata jizọs kraịst ka onye nwere nzọpụta gị ka ị wee gaa n'iru ka ị wee dị ike ka ị wee mezuo dị ka chineke si wee chọọ n'ihi na ị pụghị ịgba ọsọ n'igwe site na ike nke aka gị ma ọ bụ site na naanị n'inyere onyinye nye ndị ndị arụ na-adịghị ike ma ọ na-enye ego ma onye nwere obi ụfụ ihe ndị a dị mma mana ihe ndị a anaghị akpọpụ ụzọ eluigwe ị ga-eburugodo ụzọ nabata jizọs kraịst tụfuo ndụ gị nye onye nke tụfuru ndụ onye ama maka gị enyebie ndụ gị n'aka jizọs kraịst nara dịka onye nwe na onye nzọpụta gị ka ọ wee bụrụ gị onye ndu na onye mmalite na ngwugwu nke okwukwe mgbe ị na-eme nke a ị ga-afụ ngozi pụrụ iche na onye ndu ahụ na onye enyemaka ahụ ka ọ ga-abụ nke gị iwe nwee ike iduzi gị na ịgba ọsọ gị nke okwukwe a dịka otu wee kwesị hulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a na-asọpụrụ chineke ka ikwupụta ya ọ ga na gị nke ọma ọ ga-akagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ debanye afa gị nakwọ nke ndụ mgbe ị mere nke a ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụ mgbanwe na ndụ gị ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye obi omiko na onye obi ebere lee ndị ori gị ndị nke nara okwu gị n'ogodo ugbu a onye nwaanyị mere ha ebere ndị nke nabatara jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha onye nwe anyị kagbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ debanye afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke natara ike mmụọ nsọ na onye enyemaka ahụ ọbụla dị iji wee bi ezi ndụ n'ife gị ofe na ịgba ọsọ nke a site na ike nke mmụọ nsọ gị onye nwaanyị mgbe ị na-eme nke a ka afọ ga bụ ihe bụla enyi ha gozi agozi ka ha wee bụkwara ndị nke na-esonye dị ka osiwe kwesị n'etiti wee kwe na nkwa na aha jizọs kraịst bụ onye nwanyị amen onye nwanyị ekele dịrị gị n'ihi nke a gị onye na-ege ntị mata na olu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry jidesi ike na okwukwe na ịga n'iru unu nwee akụkọ maọbụ ajụjụ maọbụ ka e, ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 081 329 00111 maọbụkwa na 0805671 081329 00111 maọbụkwa na udo nke chineke nke chasị udo na dị nro n'ebe ọ dị n'aha jizọs kraịst bụ onye nwanyị.